isiokwu a na-amụ amụ nke iri anọ na anọ a ga-amụ isiokwu a n'izu malitere na Disemba 25 ruo 31 ghọta okwu Chineke nke ọma amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ghọta nke ọma otu eziokwu si dị obosara dị ogologo dị elu dịkwa omimi ndị Efesọs isi atọ amaokwu iri na asatọ abụ nke iri itoolu na ise ihe na-enwusikwu ike ihe isiokwu a na-ekwu ịmụ Baịbụl nwere ike na-atọ anyị ụtọ na ndụ anyị niile o nwere ike bara anyị uru mekwa ka anyị na Jehova dịkwuo na mma n'isiokwu a anyị ga-ahụ otu anyị ga-esi ghọta nke ọma otu eziokwu dị n'okwu Chineke si dị obosara dị ogologo dị elu dịkwa omimi paragrafụ nke mbụ na nke abụọ ajụjụ olee ụzọ kacha mma anyị ga-esi na-agụ Baịbụl na-amụkwa ya mee ihe atụ weregodi ya na e ụlọ ị chọrọ ịzụ olee ihe ndị ga-achọ ịhụ tupu gị ekpebie ịzụ ya ọ bụ naanị foto ihe ụlọ ahụ o doro anya na ị ga-achọ ịga n'ụlọ ahụ n'onwe gị gagharịa na ya baa n'ime ya lee otu ihe niile gbasara ya dị ị nwedịrị ike ịchọ ka enye gị ụkpụrụ ụlọ ahụ ka ị leruo ya anya ka ị mata otu esi rụọ ya o doro anya na ị ga-achọ ịmara ihe niile gbasara ụlọ ahụ ị chọrọ ịzụ anyị nwekwara ike ime ụdị ihe ahụ ma anyị na-agụ ma ọ bụ na-amụ Baịbụl otu onye kwuru na ihe dị na Baịbụl yiri nnukwu ụlọ dị ezigbo elu nke ntọala ya bamikwara n'ime ala n'ihi ya olee otu anyị ga-esi amara ihe dị na Baịbụl nke ọma ọ bụrụ na anyị agụọ ya ọkụ ọkụ anyị nwere ike ịmụta naanị ihe ndị na-esighị ike ọ na-akụzi ya bụ ihe ndị na-ataghị akpụ edere n'okwu dị nsọ nke Chineke ndị Hibru isi ise amaokwu iri na abụọ otu ahụ anyị si abanye n'ime ụlọ anyị chọrọ ịzụ ka anyị mata otu ọ dị anyị kwesịrị ịmụ Baịbụl nke ọma ka anyị nwee ike ịghọta ya nke ọma otu ụzọ dị ezigbo mma anyị ga-esi amụ Baịbụl bụ ịchọpụta otu ihe o kwuru n'otu ebe si gbasa ihe o kwuru n'ebe ọzọ kpebisie ike na ihe ị ga-aghọta abụọ naanị eziokwu ndị i kwere kama ị kwesịkwara ịghọta ihe mere iji kwere ha paragrafụ nke atọ ajụjụ olee ihe Pọl onyeozi gwara ụmụnna ya ka ha mee n'ihi gịnị ọ bụrụ na anyị chọrọ ịghọta ihe niile Baịbụl na-ekwu nke ọma anyị kwesịrị ịmụ eziokwu ndị gbara ọkpụrụkpụ dị na Baịbụl Pọl onyeozi gbara ndị Kraịst ume ka ha na-amụsị okwu Chineke ike ka ha nwee ike ịghọta nke ọma otu eziokwu si dị obosara dị ogologo dị elu dịkwa omimi ọ ga-eme ka ha kwụsị ike gbanyesiekwa mgbọrọgwụ ike n'okwukwe ha ndị Efesọs isi atamokwu iri na anọ iri na itoolu sịrị ọ bụ ya mere m ji na-egburu nna anyị kpere n'ala onye mere ka ezinụlọ niile n'eluigwe na n'ụwa dịrị ekpere m bụ ka Chineke onye dị ebube jiri mmụọ nsọ ya gbaa unu ume meekwa ka obi si unu ike m na-arịọkwa ya ka okwukwe unu nwere mee ka Kraịst dịrị unu n'obi ka unu hụkwa ndị ọzọ n'anya ka unu kwụsị ike gbanyesiekwa mgbọrọgwụ ike na ntọala okwukwe unu ọ ga-eme ka unu na ndị nsọ nwee ike ịghọta nke ọma otu eziokwu si dị obosara dị ogologo dị elu dịkwa omimi ọ ga-emekwa ka unu mara na otu Kraịst si hụ unu n'anya dị mkpa karịa mmadụ ịma ihe ka unu wee na-akpa agwa niile Chineke na-enyere mmadụ aka ị na-akpa anyị nwa kwesịkwara ime otu ahụ ka anyị lee otu anyị nwere ike isi ma okwu Chineke nke ọma ka anyị nwee ike ghọtakwu ihe ọ pụtara mụkwuo eziokwu ndị gbara ọkpụrụkpụ dị na Baịbụl paragrafụ nke anọ ajụjụ gịnị ka anyị nwere ike ime ka anyị na Jehova dịkwuo na mma nye ihe atụ ebe anyị bụ ndị Kraịst ihe anyị kwesịrị ịghọta abụọ naanị ihe ndị dị mfe Baịbụl na-akụzi anyị chọrọ ka mmụọ nsọ Chineke nyere anyị aka ka anyị mụta ọbụnadị amamihe Chineke nke dị omimi ndị Kọrentị nke mbụ isi abụọ amaokwu itoolu na nke iri ị nwere ike ime ezigbo nchọnchọ ka ịmụta e ihe ndị ga-enyere gị aka ịbịaru Jehova nso dị ka ihe atụ ị nwere ike ịmụ otu Jehova si gosi ndị fere ya n'oge ochie na ọ hụrụ ha n'anya na otu akụkọ ahụ si gosi na Jehova hụkwara gị n'anya ị nwekwara ike ịmụ gbasara otu Jehova si hazie ka esi na-efe ya n'Izrel oge ochie nakwa otu o si yi otu ndị Kraịst si efe ya taa ị nwekwara ike imekwu nchọnchọ gbasara mma ndị Jizọs mezuru mgbe ọ nọ n'ụwa paragrafụ nke ise ajụjụ ị nwere isiokwu ị ga-achọ ime ezigbo nchọnchọ banyere ya mgbe ị na-amụ ihe n'onwe gị a jụrụ ụfọdụ ndị na-amụ Baịbụl nke ọma ihe ndị gbara ọkpụrụ ha ga-achọ ịmụkwu n'okwu Chineke ụfọdụ n'ime ihe ndị ha kwuru dị n'igbe isiokwu ya bụ ihe ndị ị nwere ike ịmụ ma ịmụwa Baịbụl ịmụ gbasara isiokwu ndị ahụ ga-atọgbu gị atọgbu ihe ga-enyere gị aka ịmụ ha bụ akwụkwọ ndị ama Jehova ji eme nchọnchọ ịmụ Baịbụl nke ọma nwere ike ime ka okwukwe gị sikwuo ike nyekwara gị aka ịmụta banyere Chineke ilu isi abụọ amaokwu anọ na nke ise ka anyị lebazie anya na ụfọdụ eziokwu ndị gbara ọkpụrụkpụ dị na Baịbụl anyị nwere ike ịmụkwu gbasara ha ihe dị n'igbe sịrị ihe ndị ị nwere ike ịmụ ma ịmụwa Baịbụl nke mbụ otu esi kọwaa isi ihe e kwuru na Baịbụl malite na Jenesis ruo na mkpughe nke abụọ ịghọtakwu ihe agha Jehova pụtara nke atọ otu ọgba ndụ ndị e kwuru n'akwụkwọ nsọ si gbasa nzube Chineke nke anọ ihe àjà ndị iwu Mozis kwuru ka ndị Izrel na-achụ pụtara nke ise otu amaazụ anyị gbasara ndị Izrel ịlaghachi n'obodo ha mgbe ndị Babilọn dọrọchara ha n'agha ga-esi gbaa anyị ume taa nke isii otu Jehova si eji mmụọ nsọ ya emezu uche ya nke asaa otu amụma ndị dị n'akwụkwọ Daniel na mma ndị dị n'akwụkwọ mkpughe si yie ihe dị n'igbe agwụla chebara nzube Chineke echiche nke ọma paragrafụ nke isii ajụ nke a olee ihe dị iche na atụmatụ na nzube ajụ nke b gịnị mere enwere ike iji si na nzube Jehova maka ụwa na ụmụ mmadụ so n'ihe o zubere n'oge ndị gara aga ma n'ọdịnihu Dị ka ihe atụ chegodị gbasara ihe Baịbụl kwuru banyere nzube Chineke e nwere ezigbo ihe dị iche na atụmatụ na nzube mmadụ ime atụmatụ dị ka onye chọrọ ịga otu ebe ya enwe ụzọ a kapịrị ọnụ ọ chọrọ isi eru ebe ahụ ma atụmatụ ya nwere ike ịkwa afọ n'ala ma ọ bụrụ na ụzọ ahụ akpọchie ma e nwere ike iji nzube tụnyere ebe anyị chọrọ ịga anyị ma ebe anyị chọrọ ịga mana enweghị naanị otu ụzọ a kapịrị ọnụ anyị bụ n'obi isi gaa ya anyị nwere ike ikpebi isi ụzọ ọzọ gaa ma ọ bụrụ na otu ụzọ akpọchie obi dị anyị ụtọ na Jehova ejirila nwayọọ nwayọọ mee ka anyị si na Baịbụl mata ihe o zubere ma n'oge gara aga ma n'ọdịnihu ndị Efesọs isi atọ amaokwu iri na otu Jehova nwere ike isi n'ụzọ dị iche iche mezuo nzube ya ọ na-emezukwa ihe ọ bụla ọ chọrọ n'ihi na ọ na-eme ka ihe niile mezuo nzube ya ilu isi iri na isi amaokwu anọ ihe Jehova na-eme ga-adịrịkwa mgbe ebighị ebi gịnị bụ nzube Jehova oleekwa ihe ụfọdụ ọ gbanwere iji mezuo nzube ya paragrafụ nke asaa ajụjụ mgbe nwoke mbụ na nwaanyị mbụ nupụrụ isi olee otu Jehova si gbanwee otu ọ ga-esi mezuo nzube ya Chineke gwara nwoke na nwaanyị mbụ ihe bụ nzube ya maka ha ha ga-amụ ọmụmụ baa ụba ju n'ụwa na-elekọtakwa ya ihe ọ bụla ekere dị ndụ anọrọ n'okpuru ha Jenesis isi mbụ amaokwu iri abụọ na asatọ mgbe Adam na Iv nupụrụ isi ma mee ka mmadụ niile nọ n'ụwa bụrụ ndị mmehie nzube Jehova agbanweghị kama ọ gbanwere otu nzube ya ahụ ga-esi mezuo ozugbo ahụ o kpebiri na ọ ga-ehiwe otu alaeze n'eluigwe nke ga-emezu nzube mere o ji kee ụwa na ụmụ mmadụ mata isi iri abụọ na ise amaokwu iri atọ na anọ sịrị mgbe ahụ eze ahụ ga-asị ndị nọ n'aka nri ya bịanụ unu ndị nna m gọziri agọzi keta na alaeze a kwadebere unu malite mgbe a tọrọ ntọala ụwa mgbe oge Jehova ruru ịhụnanya ya mere ka o zite ọkpara ya n'ụwa ka o kụziere ndị mmadụ gbasara alaeze ya nakwa ka o jiri ndụ ya chụọ àjà iji gbapụta anyị n'aka mmehie n'ọnwụ Jehova mechara kpọlite Jizọs n'ọnwụ ya ala eluigwe bụrụ eze nke alaeze Chineke ma e nwere ihe ọzọ anyị ga-amụta gbasara nzube Chineke paragrafụ nke asatọ ajụjụ nke a olee isi ihe e kwuru na Baịbụl ajụ nke b dịka a kọwara na ndị Efesọs isi mbụ amaokwu asatọ ruo na nke iri na otu olee ihe bụ nzube Jehova kachanụ isi ihe e kwuru na Baịbụl bụ na a ga-eme ka aha Jehova dị nsọ mgbe ọ ga-eji alaeze ya nke Kraịst ga-achị mezuo nzube ya maka ụwa nzube Jehova anaghị agbanwe agbanwe o kwere nkwa na ihe niile o kwuru ga-emezu n'oge na-adịghị anya ụwa niile ga-aghọ paradaịs ebe ụmụ Adam na Iv bụ ndị ezi omume ga-ezu oke ma na-enwe obi ụtọ ruo mgbe ebighị ebi Abụọma, nke iri abụọ na abụọ amaokwu iri abụọ na isii ọ bụghị naanị ihe a ka Jehova ga-eme nzube ya kachanụ bụ ime ka ndị niile na-efe ya dịrị n'otu n'eluigwe na n'ụwa n'oge ahụ onye ọbụla dị ndụ ga na-erubere Jehova isi dị ka onye ọchịchị ndị Efesọs isi mbụ amaokwu asatọ ruo na nkiri n'otu sịrị amara o mere anyị emeela ka anyị mara ihe nke ọma meekwa ka anyị na-aghọta ihe nke ọma o mekwara ka anyị mara ihe nzuzo dị nsọ gbasara uche ya ihe nzuzo a dị ya mma ọ bụkwa ihe mere o ji zube ime ka e nwee otu a ga-esi na-elekọta ihe ihe a ga-emekwa mgbe oge ọ kara aka zuru ka o wee chịkọta ihe niile dị n'eluigwe na ihe niile dị n'ụwa ka ha nọrọ n'okpuru Kraịst n'eziokwu a ga-achịkọta ihe niile n'okpuru onye anyị na ya dị n'otu Chineke kpebiri tupu oge eruo na anyị ga-eketa ihe o kwere anyị na nkwa o kpebiri ihe a maka na ọ bụ nzube ya ọ na-emekwa ihe niile o kpebiri bụ uche ya ọ bụ na otu a magburu onwe ya Jehova si chọọ imezu nzube ya amasịghị gị foto eji kọwaa ihe esere n'ihu ụlọ nche a na-egosi ebe ndị mmụọ ozi nọ n'eluigwe na ụmụ mmadụ nọ na paradaịs ji obi ụtọ na-eto Jehova ihe edere na foto ahụ sịrị were ya na ị na-ahụ mgbe ndị niile na-efe Chineke ma n'eluigwe ma n'elu ụwa dị n'otu ma na-erubere Jehova isi chee gbasara ọdịnihu gị paragrafụ nke itoolu ajụjụ anyị gụwa Baịbụl olee ihe ndị anyị ga-amata gbasara ọdịnihu Chee banyere amụma ahụ Jehova buru n'ogige Iden nke edere na Jenesis isi atọ amaokwu iri na ise ihe edere n'ala ala peji sịrị gụọ isiokwu bụ amụma e buru n'oge ochie nke gbasara gị nke gbara n'ụlọ nche Julaị 2022 ihe edere n'ala ala peji agwụla o kwuru gbasara ihe ndị ga-eme ga-emezu nzube Chineke ma ihe ndị ahụ ga-eme mgbe ọtụtụ puku afọ gachara dị ka ihe atụ Chineke gwara Abraham na onye si n'ezinụlọ ya ga-abụ Kraịst. N'afọ 33 oge ndị Kraịst, e merụrụ Jizọs ahụ na ekiri ụkwụ dị ka e buru n'amụma. Ihe ikpeazụ e kwuru n'amụma ahụ ya bụ ekwe nsụ isi ka ga-eme ma ihe karịrị otu puku afọ gachaa. Baịbụl kwupụrụ ọtụtụ ihe gbasara ihe ndị ga-eme tupu iro dị n'etiti ụwa ekwensụ a na nzukọ Jehova akwụsị. Paragrafụ nke iri, ajụjụ nke a Gịnị ga-eme n'oge na-adịghị anya? Ajụ nke bi, olee otú anyị ga-esi kwadebe obi anyị? Chee gbasara ihe ndị a dị ịtụnanya Baịbụl kwuru ga-eme. Nke mbụ, mba niile ga-ekwusị, udo adịla, obi eruokwala anyị ala. Ndị Tesalonaịka nke mbụ, isi ise, amaokwu abụọ na nke atọ. Na mberede, oke mkpagbu ga-amalite mgbe mba niile ga-alụso okpukpe ụgha niile ọgụ. Mkpughe isi iri na asaa amaokwu iri na isii nke ahụ gachaa e nwere ike ịhụ ihe dị ebube ga-egosi na nwa nke mmadụ na-abịa n'igwe ojii nke eluigwe n'ike na ebube dị ukwuu matu isi iri abụọ na anọ amaokwu iri atọ Jizọs ga-ekpe ụwa ikpe họpụta atụrụ iche n'ebe ewu nọ ma n'oge a niile Setan agaghị anọ nkịtị otu o si kpọọ ndị Chineke asị ga-eme ka ọtụtụ mba gbakọọ aka ọnụ bịa ịlụso ndị Chineke ọgụ Baịbụl kpọrọ ha Gog bụ onye Megog e nwere mgbe ọ ga-eru ha chịkọta ndị e tere mmanụ ha aga eluigwe soro Jizọs na ndị agha ya nọ n'eluigwe lụọ agha Amagedọn ọ bụ ya bụ ihe ikpeazụ ga-eme n'oké mkpagbu nke ahụ mechaa Jizọs Kraịst ga-amalitezi chi ụwa otu puku afọ ihe edere n'ala ala peji sịrị iji mata otu ị ga-esi kwadebe maka ihe ndị dị egwu ga-eme n'ụwa n'oge na-adịghị anya gụọ akwụkwọ bụ Alaeze Chineke amalitela echi peji nke narị abụọ na iri atọ ihe edere n'ala ala peji agwụla paragrafụ nke iri na otu ajụjụ olee otu obi dị gị maka na ị nwere olileanya dị ndụ ebighị ebi ugbu a chee gbasara ihe ga-eme ma otu puku afọ ahụ gachaa Baịbụl gwara anyị na onye kere anyị medere ka ịdị ndụ ebighị ebi na-agụ ndị mmadụ agụụ Eklesiastis isi atọ amaokwu iri na otu Chegoro otu ihe a si gbasa gị nakwa adịm na mma gị na Jehova akwụkwọ bụ bịaruo Jehova nso peji nke narị atọ na iri na itoolu kwuru ihe magburu onwe ya ọ sịrị mgbe anyị biworo ndụ ruo ọtụtụ narị afọ ọtụtụ puku afọ ọtụtụ nde afọ ọbụna ọtụtụ ijeri afọ anyị ga-amụta nnọọ ọtụtụ ihe banyere Jehova Chineke karịa otu anyị maara ugbu a ma ọ ka ga-adịkwa anyị ka e nwere ọtụtụ ihe ndị dị ebube anyị ka ga-amụta o kwukwara na anyị agaghị echere echiche otu ndụ ebighị ebi ga-esi magbuo onwe ya ma na-atọ ụtọ nke kacha mkpa bụ na anyị na Jehova ga na-adịkwu na mma ka ọ dịgode ka anyị na-amụ okwu Chineke olee ihe ọzọ anyị ga-amụta foto eji kọwaa paragrafụ nke iri na otu na-egosi ebe otu nwanna ji chaatị isiokwu ya bụ ihe Baịbụl na-ekwu nke dị n'ihe ndị ọzọ a kọwara nke B1 na Baịbụl nsọ nke nsụgharị ụwa ọhụrụ na-amụ Baịbụl foto ndị na-egosi nke mbụ ebe otu nwanna na-emetụ otu nwa anụ ọhịa biya aka n'ụwa ọhụrụ nne anụ ọhịa biya ahụ na nwa ya ọzọ anọrọ ha n'azụ nke abụọ ebe nwanna ahụ ji mita na elu ọtụtụ ijeri kpakpando a na-agaghị agụtali ọnụ ihe edere na foto ahụ sịrị olee otu adịm na mma gị na Jehova ga-adị ma ịmụchaa gbasara ya ruo ọtụtụ ijeri afọ hụ ihe ndị dị n'elu igwe paragrafụ nke iri na abụọ ajụjụ olee otu anyị ga-esi hụ ihe ndị na-eme n'elu igwe mee ihe atụ okwu Chineke tụpenyetụrụ anyị azụ ihe ọ dị ka nọ n'ihu Chineke n'ebe dị elu aza isi iri atọ na atọ amaokwu ise Baịbụl gwara anyị gbasara Jehova na nzukọ ya nke dị n'eluigwe dịka ihe atụ anyị nwere ike ịgụ gbasara ihe na-atụ n'anya Izikiel hụrụ mgbe eluigwe meghere Chineke mee ka ọ hụwa ọhụụ Izikele isi mbụ amaokwu mbụ paragrafụ nke iri na atọ ajụjụ olee otu obi dị gị gbasara ihe Jizọs si n'eluigwe na-emere anyị dịka e kwuru na ndị Hibru isi anọ amaokwu iri na anọ ruo iri na isii cheekwa gbasara ihe Jizọs nọ n'eluigwe na-emere anyị ugbu ọ bụ eze anyị na nnukwu onye nchụàjà nke na-enwere anyị ọmịiko anyị kpewa ekpere anyị na-esi n'aka ya bịa nso n'oche eze Chineke onye na-eme amara na-arịọkwa ya ka o meere anyị ebere ma nyere anyị aka n'oge anyị chọrọ ka o nyere anyị aka ndị Hibru isi anọ amaokwu iri na anọ ruo na nke iri na isi nsịrị n'ihi ya ebe anyị nwere nnukwu onye nchụàja kachanụ nke banyere n'eluigwe ya bụ Jizọs ọkpara Chineke ka anyị na-ekwusa banyere okwukwe anyị nwere na ya n'ihi na nnukwu onye nchụàja anyị nwere abụghị onye na-agaghị aghọtali na anyị adịghị ike kama a ya n'ụzọ niile otu esi anwale anyị ma o mehieghị n'ihi ya ka anyị bịa nso n'oche eze Chineke onye na-eme amara ma jiri obi ike na-ekpe ekpere ka e wee mere anyị ebere anyị enwetakwa amara ya n'oge anyị chọrọ ka e nyere anyị aka n'ụbọchị ọbụla ka anyị na-echebere ihe Jehova na Jizọs mere anyị echiche nakwa ihe ha si n'eluigwe na-emere anyị otu ha si hụ anyị n'anya kwesịrị imetụ anyị n'obi mekwa ka anyị chọọ iji obi anyị niile na-efe Jehova paragrafụ nke iri na anọ ajụjụ olee otu n'ime ihe ndị kacha mma anyị nwere ike ime iji gosi na obi dị anyị ụtọ maka ihe Jehova na Jizọs na-emere anyị otu n'ime ụzọ ndị kacha mma anyị ga-esi gosi otu obi si dị anyị ụtọ maka ihe Jehova na ọkpara ya na-emere anyị bụ ịgbasi mbọ ike nyere ndị ọzọ aka ka ha ghọọ ndị ama Jehova bụrụkwa ndị na-eso ụzọ Jizọs ọ bụ ihe a ka Pọl onyeozi mere n'ihi otu obi si dị ya ụtọ maka ihe Chineke na Jizọs mere ya ọ ma na ọ bụ uche Jehova ka a zọpụta ụdị mmadụ niile ka ha marakwa eziokwu nke ọma Timoti nke mbụ isi abụọ amaokwu atọ na nke anọ ọ gbasiri mbọ ike n'ozi ọma iji nyere ndị niile o nwere ike inyere aka aka ka o nwee ike si otu ọ bụla o nwere ike zọpụta ụfọdụ n'ime ha ndị Kọrịntị nke mbụ isi itoolu amaokwu iri abụọ na abụọ na iri abụọ na atọ foto eji kọwaa paragrafụ nke iri na anọ na-egosi nke mbụ ebe otu nwanna nwaanyị ji ekwentị ya na-ekwusara otu nwaanyị ozi ọma n'ụgbọ okporo ígwè; nke abụọ ebe nwanna nwaanyị ahụ na di ya na nwaanyị ahụ o ziri ozi ọma na di ya ji obi ụtọ na-aga ije n'ụwa ọhụrụ ihe edere na foto ahụ sịrị chegodi ụdị obi ụtọ ị ga-enwe n'ụwa ọhụrụ ịmata na ị nyere ndị mmadụ aka ha aghụghọ ndị ama Jehova nakwa ndị na-eso ụzọ Jizọs ka ịmụ e okwu Chineke na-atọ gị ụtọ paragrafụ nke iri na ise ajụjụ dịka e kwuru na ọma nke mbụ amaokwu abụọ gịnị ga-eme anyị obi ụtọ onye dere abụ ọma nke mbụ kwuru na onye na-enwe obi ụtọ na onye ihe na-agaziri bụ onye iwu Jehova na-atọ ụtọ nakwa onye na-atụgharị uche na ya ehihie n'abalị. abalị ọma nke mbụ amaokwu mbụ ruo na nke atọ otu onye na-asụgharị Baịbụl aha ya bụ Josef Rotherham kwuru gbasara amaokwu ndị a n'akwụkwọ ya bụ Studies in the Psalms ọ sịrị na mmadụ kwesịrị ị na-achọ ka Chineke na-eduzi ya nke na ọ ga na-achọ ya na-amụ ya wepụtakwa nnukwu oge na-echebara ya echiche o kwukwara na ọ bụrụ na otu ụbọchị aga mmadụ agụụ Baịbụl n'ụbọchị ahụ lara onye ahụ n'iyi ịmụ Baịbụl ga na-atọ gị ụtọ ma ị gbaa mbọ ka ịghọta ọtụtụ ihe dị mkpa dị na ya nakwa otu ha niile si gbasa ibe ha ọ na-atọgbu anyị atọgbu ịghọta ihe niile e kwuru n'okwu Chineke paragrafụ nke iri na isii ajụjụ gịnị ka anyị ga-amụ n'isiokwu na-eso nke a eziokwu ndị magburu onwe ha Jehova na-akụziri anyị n'okwu ya esighị ike nke na anyị agaghị aghọtali ya N'isiokwu na-eso nke a, anyị ga-eleba anya n'otu eziokwu gbara ọkpụrụkpụ, ya bụ nnukwu ụlọ nsọ ihe atụ Jehova Pọl kọwara n'akwụkwọ ozi o degara ndị Kraịst bụ ndị Hibru. Ka ịmụ gbasara isiokwu atọ gị ezigbo ụtọ. Gịnị ka ị ga-aza? Gịnị bụ nzube Jehova kachanụ? Gịnị ka Baịbụl gwara anyị gbasara ọdịnihu anyị? Olee otu anyị ga-esi hụ ihe ndị dị n'elu igwe? Abụ nke iri itoolu na anọ anyị na-ekele Chineke maka okwu ya Isi okwu agwụla